ndị Rom isi nke asaa ma ọ bụ na amaghị ụmụnna m n'ihi na ana m agwa ndị maara iwu okwu na iwu bụ onye nwe mmadụ ka o ọ na-adị ndụ n'ihi na iwu kekọrọ nwaanyị nke were di na-arụ di ya mgbe di ya nọ na ndụ ma ọ bụrụ na di ya nwụrụ atọpụwo ya n'iwu nke di ya ya mere otu a a ga-akpọ ya nwaanyị na-akwa iko ma ọ bụrụ na ọ lakụrụ nwoke dị iche mgbe di ya nọ na ndụ ma ọ bụrụ na di ya nwụrụ ọ pụọ iwu were onwe ya nke na-eme ya ka ọ ghara ịbụ nwaanyị na-akwa iko ma ọ bụrụ na ọ lakụrụ nwoke dị iche ya mere ụmụnna m esitekwara na arụ kraịst mee ka unu onwe unu nwụọ n'ebe iwu dị ka unu wee lakụrụ di dị iche bụ onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ka anyị wee mịara Chineke mkpụrụ n'ihi na mgbe anyị nọ n'anụ arụ ọchịchị ọjọọ niile nke dịịrị mmehie niile anyị nke sitere n'aka iwu ahụ na-alụsi ọlụ ike n'ihe niile dị anyị na-arụ imiri ọnwụ mkpụrụ ma ugbu a atụpụwa anyị n'iwu ahụ ebe anyị nwụrụ n'ebe ihe ahụ dị nke ejidesiri anyị ike n'ime ya ya mere anyị na-abụ oru n'ịdị ọhụụ nke mmụọ nsọ ọ bụghịkwa n'ịdị ochie nke ihe e dewuru n'akwụkwọ gịnị ka anyị ga-ekwukwa iwu ahụ bụ mmehie Chineke ekwela kama m gaghị amaworị mmehie ma ọ bụrụ na esiteghị m n'aka iwu mara ya n'ihi na m gaghị amataworị agụ ihe ọjọọ ma ọ bụrụ na iwu ahụ asịghị agụ ihe ọjọọ agụla gị ma mmehie ebe ọ natara ihe ọ ga-eji megide m ọ were ihe e nyere n'iwu mụta agụ ihe ọjọọ niile n'otu n'otu n'ime m n'ihi na mmehie bụ ihe nwụrụ anwụ ma iwu adịghị ya ma mụ onwe m na-adị ndụ otu mgbe n'oge iwu na-adịghị ma mgbe ihe e nyere n'iwu bịara mmehie ahụ wee dị ndụ ọzọ mụ onwe m wee nwụa ihe ahụ enyere nyere n'iwu nke na-eduba na ndụ nke a ka m hụrụ na ọ bụ ihe na-eduba n'ọnwụ n'ihi na mmehie ebe ọ natara ihe ọ ga-eji megide m o sitere n'ihe e nyere n'iwu kpogbue m sitekwa na ya gbue m ya mere iwu ahụ dị nsọ n'ezie ihe enyere nyere n'iwu dịkwa nsọ sikwa ezi bụrụkwa ezi ihe ya mere ezi ihe ahụ ghọrọ ọnwụ n'ebe m nọ chineke ekwela kama ọ bụ mmehie ka ọ wee pụta ìhè na ọ bụ mmehie site iwere ezi ihe ahụ lụtara m ọnwụ ka mmehie wee site n'ihe ahụ e nyere n'iwu ghọọ ihe na-emehie nke ukwuu rinne n'ihi na anyị matara na iwu ahụ bụ ihe nke mmụọ ma mụ onwe m bụ ihe nke anụ arụ edewokwa m ịnọ n'okpuru mmehie n'ihi na ihe m na-alụta ka m na-amaghị n'ihi na ihe m na-achọ ọ bụghị ihe ahụ ka m na-eme kama ihe m na-akpa asị ihe ahụ ka m na-eme ma ọ bụrụ na ihe m na-achọghị ihe ahụ ka m na-eme ana m ekwenye iwu ahụ na ọ bụ ihe ọma ma ugbu a ọ bụghị mụ onwe m na-alụtakwa ya ọzọ kama ọ bụ ihe ahụ nke na-ebi n'ime m bụ mmehie n'ihi na amatara m na ezi ihe adịghị ebi n'ime m nke ahụ bụ na anụ arụ m n'ihi na ịchọ ihe ọma dị nso n'ebe aka m ga-eru ma ịlụta ihe ọma adịghị nso n'ebe aka m ga-eru n'ihi na ezi ihe nke m na-achọ ka m na-emeghị kama ihe ọjọọ nke m na-achọghị ihe ahụ ka m na-eme ma ọ bụrụ na ihe m na-achọghị ihe ahụ ka m na-eme ọ bụghị mụ onwe m na-alụtakwa ya ọzọ kama ọ bụ ihe ahụ nke na-ebibi n'ime m bụ mmehie ya mere ahụrụ m iwu a na ihe ọjọọ dị m nso n'ebe aka m ga-eru mụ bụ onye na-achọ ime ihe ọma n'ihi na mụ na iwu Chineke na-enwekọ obi ụtọ dị ka mmadụ ime m si dị ma ana m ahụ iwu dị iche n'ihe niile dị m na-arụ na-ebu agha megide iwu nke uche m na-adọtakwa m n'agha nye iwu nke mmehie nke dị n'ihe niile dị m na-arụ mmadụ nke hụjuru anya ka mụ onwe m bụ onye ga-adọpụta m na-arụ nke ọnwụ a ma ekele dịrị Chineke na ndọpụta sitere n'aka Jizọs Kraịst onye nwe ya mere otu a mụ onwe m ji uche m bụrụ oru nke iwu Chineke ma eji m anụ arụ m bụrụ oru nke iwu mmehie